ndị Galeshia isi nke abụọ mgbe ahụ mgbe arọ iri na anọ gasịrị arịgoro m na Jerusalem ọzọ mụ na Barnabas nkurukwa Taịtọs ka mụ na ya yikọọ jee ma arịgoro m n'ụzọ mkpughe m wee debe n'iru ha ozi ọma ahụ nke m na-ekwusa n'etiti ndị mba ọzọ ma edebere m ya n'iru ndị a kpọrọ ihe mgbe ha nọ iche ka m ghara ịbụ onye na-agba ọsọ ma ọ bụ onye gbara arị ọsọ n'efu n'ụzọ ọbụla ma ọbụna Taịtọs onye mụ na ya nọ ebe ọ bụ onye Grik erugideghị ya ka ebi ya ugwu ma n'ihi ụmụnna ụgha ndị ekubatara arị na nzuzo mmadụ ndị gbabatara ka a ledo inwe onwe anyị nke anyị nwere n'ime Kraịst Jizọs ka a wee mee ka anyị bụrụ oru ndị anyị na-enyeghị ụzọ n'ụzọ ido onwe anyị n'okpuru ha ee e, ọ bụghị otu oge awa ka eziokwu nke ozi ọma wee nọgide n'etiti unu ma site n'ọrụ ndị akpọrọ ihe aha mmadụ ha bụrịị n'oge gara aga o meghị ihe dị iche n'anya m Chineke adịghị ele mmadụ anya n'iru asị m na ndị ahụ akpọrọ ihe enyeghị m izu ọbụla kama n'akụkụ ọzọ mgbe ha hụrụ na e ri ozi ọma nke ndị ebighị ugwu n'aka m na ntụkwasị obi idebe dịka enyereri Pita ozi ọma nke ndị obibi ugwu n'aka idebe n'ihi na onye lụsịrị Pita ọlụike ike ka ọ wee rụọ ọlụ onye ozi nke ndị obibi ugwu onye ahụ lisikwara m ọlụ ike ka m wee jekwuru ndị mba ọzọ mgbe ha hụkwara amara enyere m James na Kifas na Jọn bụ ndị a kpọrọ ide nara mụ na Barnabas aka nri nke nwekọ ka anyị onwe anyị wee jekwuru ndị mba ọzọ ka ha onwe ha wee jekwurukwa ndị obibi ugwu ọ bụ naanị na ha chọrọ ka anyị cheta ndị ogbenye nke m nụrụ ọkụ n'obi ime otu ihe ahụ ma mgbe Kifas bịaruru Antiọk eguzogidere m ya n'iru n'ihi na ọ nọ n'ọmụma ikpe n'ihi na mgbe mmadụ ụfọdụ aka esighị n'ebe James nọ bịa ya na ndị mba ọzọ na-erikọ ihe ma mgbe ha bịara o wezugabara wee kewapụ onwe ya ebe ọ na-atụ egwu ndị obibi ugwu ndị ju ụfọdụ wee soo ya n'iwekwa iru abụọ nke mere ka iru abụọ ha dọrọ Barnabas onwe ya iso ha ma mgbe m hụrụ na ha agasighị dịka eziokwu nke oziọma si dị asịrị m kifas n'iru ha niile ọ bụrụ na gị onwe gị adị ndụ dịka ndị mba ọzọ ma ọ bụghị dịka ndị juu ọ bụ ezie na ị bụ onye juu isi agha erugide ndị mba ọzọ ka ha soo ụzọ ndị juu anyị onwe anyị ọ bụ ezie na anyị bụ ndị juu dịka esi mụọ anyị bụrụkwa ndị na-abụghị ndị mmehie ndị sitere na ndị mba ọzọ ma ebe anyị matara na agụghị mmadụ na onye ezi omume site n'ọlụ dị iche iche nke iwu ma ọ bụ naanị okwukwe ekwere na jizọs kraịst ka eji gụ mmadụ n'onye ezi omume ọ bụna anyị onwe anyị kwere na kraịst jizọs ka e wee gụọ anyị na ndị ezi omume site n'okwukwe anyị kwere na kraịst ọ bụghịkwa site n'ọlụ dị iche iche nke iwu n'ihi na site n'ọlụ dị iche iche nke iwu ọ dịghị anụ arụ ọbụla bụ mmadụ a ga-agụ n'onye ezi omume ma ọ bụrụ na a hụrụ na anyị onwe anyị bụkwa ndị mmehie mgbe anyị na-achọ ụzọ a ga-esi gụọ anyị na ndị ezi omume n'ime kraịst ọ bụ na kraịst bụ onye na-eji ozi mmehie chineke ekwela n'ihi na sị na ihe nkwaturu ihe ndị a ka m na-ewuli elu ọzọ dịka ụlọ ana m eme ka mmadụ mara na abụ m onye njehie n'ihi na mụ onwe m sitere n'aka iwu nwa n'ebe iwu dị ka m wee dị ndụ n'ebe chineke nọ akpọgidekowo mụ na kraịst n'obe ọ bụghịkwa mụ onwe m na-adị ndụ ọzọ kama ọ bụ kraịst na-adị ndụ n'ime m ma ndụ ahụ m na-adị n'anụ arụ ugbu a ana m adị ya n'okwukwe bụ nke m kwere n'ọkpara chineke onye hụrụ m n'anya rarakwa onwe ya nye n'ihi m ajụghị m amara nke chineke n'ihi na ha si na ezi omume abịa site n'aka iwu ya mere kraịst nwụrụ n'efu